Ọ bịara mgbe ene zọgburu atụ, ya bịakwa ma atụ zọgbuo ene. Ọ Whoever comes whenever antelope kills a deer, let him repeat whenever the deer tramples the hell out of the antelope.